ndị Igbo ibe m daalụ m amarọ m ụlọ afụkwa vidiyo na-esekuleti nwanne anyị nwoke ji e, tiri egwu nabagoro mmụọ ejekwa ha kpọlitie kpọọ iyi beriko maka m na-ekwu maka ya ndị nke e wee pụta wee bidokwa were iwe wee respọndụ akwa bụkwa kpọlitewe ndị ọzọ anagoro mmụọ ekwesịrị ịhapụ ka ha jezuo ike ndị dịka eji n'ọgwụ ha mgbe chee ihe ha echiche chere ya echiche ọfụma chechee mfere si na nsogbu dị ime analaizi ihe niile na-apụta na vidiyo a ọ bụrụ na ịdọghọwọrị ma na ịbụghị onye Igbo ma ọ na ịda ha eche echiche ọfụma ihe na-aghọta na vidiyo awụ na o nwere ndị nọ somewhere na manipulate ndị Igbo ndị Igbo che na ha dị free ka ịmachi ihe niile ịpụtaziri e na e reveal today ka ihe kpatara na ikwupughe ọ bụrụkwa nna distance enweghị real life implications asasị ha bịa but o nwere real life implications as the three nations battled na Nigeria three nations of almost equal strength battled na Nigeria one day Igbo Yoruba Hausa Fulani kedu etu anyị wee Igbo si wee zọta onwe anyị mba na-agba zọtara onwe ha Yoruba chọrọ ịghọgbu ndị Igbo ha na na-emewu South emewu Nigeria from 1960 till date ka Nigeria nwere doko eh, independent how many years ka Yoruba chigoro but ha chọọ ka aghọgbuo ndị Igbo ndị Igbo chọọ ka aghọgbuo ha asịna na-emewu ndị South emewu Yoruba keta ọnụ ha Hausa keta ọnụ ha ọ Igbo gba aka and chekie ihe gbara ndị na-agba azọtara onwe ha okirikiri ndị ausa nwee kọlchọ siri ike Islam na-eprotekti ha ndị Yoruba religion ha dị centered around ndị ọba ha na alafin ha na oni ha na-eprotekti ha tile echi ọ Igbo gba ọtọ Oraimo Boto. After na Facebook, strong, formidable, mighty, but empty. Na shigazie And where do salvation outside omenala. Unu chọchikwe ka anyị nọrọ onye nweta visa ọgbafere jee n'obodo oyibo jee na ata afụfụ na way out. Unu sikwe ka anyị fesie ka anyị fesie that direction instead of ịnashiga n'omenala. ka ọ anyị ọnụ chịkọọ uche anyị ka anyị zọta onwe anyị zọta ana anyị mee ebe anyị ka ọ bụrụ paradaịs ka anyị kwụsị ịgbagherizi n'ụwa niile o nwere ihe ndị be anyị na-arụ n'obodo oyibo ọ riski jobs nke ahụ ndị na-arụ lega jobs achọghị m ikwu maka ndị nọzi tinyesịrị aka n'ihe ọjọọ onweghị ndị kwesịrị inwe ụdị ana anyị nwere na agbanyere etu ahụ ihe anyị na-agbaghịrịrị ya enwu na anyị echefuo n'ụzọ anyị echefuo onye anyị bụ ana o nwekwa ihe ọzọ ya eme ka anyị chịkọta onwe anyị ọzọ karịa omenala ka ya na-ekwu ikwere igbo igbo na ikwere mebebo nke ọchọ na mmadụ anyị gwe nna ha na ha bụ nwanne ma kwụsịgodo ebe a bata onye na akpụ onye chee echiche omenala a na-asị ego na chiga ọhụ ihe nke ọhụ adada fọs mmadụ afọsụ nya were ihe na m na-asị ego jee mewe kọlchọ ndị briten ma ọ jee mewe kọlchọ ndị rom gbaa ka ị kwesịrị ide enyo m enyo na nke m na-agwa gụ mewe nke gị daalụnụ